Aham. Onye Na so, na so we dey do am. Mazi Ifeanyi o. Oh. Onye Try. Ọnụ nke a ka asị ogori n'ọdị na abụọ mmadụ nke ka mma. Ebe mmadụ ya ada ezokwazi ife ebe ka onye. Oi!

anh rồi quay kia anazo yana ebe chai onye ije mana nwanyị nwee ike ịbata kụlasịrị bịawa na fan ịkpụghị mmadụ anaghị egbugakwazi ya jagoro aha aha Try. Hey. Ụwa onye. Oho. Ebe nke na mmalụ liri ka onye akwụkwọ na-emezu. Nyanwụ ikele ọpụpụ ịpụrụ kemgbe ka ị batara kịta ike ikele di Na njụ nke ọsụsọ ma ọsụsọ na-atasịsịkwu. Ọsụsọ gịnị? Ekpomọkụ ọdụrọ. Na okwu iyi batara ebe nna ahụ ị na-asị na nna amaliriri mgbe eje na ipo ị bịara imelu m nselese nwaanyị ọfụ anụwawara m elu na ege na eme ị na-asị na ahụ eleghị anya ndị Igbo si na iteta ụlọ ụtụtụ ọkụkọ chụba gị ọsọ gị gbawa na ị mara n'okpuru eze n'anya ndị Igbo ndị sịrị ka ndị chọọ ihe mma ebe ka m chịrị akwa m ma asụnụ akwa gị ịkwa mbọsị ịsụ m akwa tụbakwara gị atụba yaa na mmadụ sikwunu ka ọ sụọ di ya akwa di onye ịsụcha na nke gị na ị na-asụrụ di gị akwa jegodu sụọ mere ya maka gị hapụ akwa na olughị onye etu iche akwa obere obere unyi ka o ka nkịta gị ije wesịba ncha ọkwa nje gota ncha m eji wee hmm. o ndị mma kedu ife na sụrụ chiri ndị a na ndị a kantini ko manka ko fanta wini gine lulunye chigurma kantini ko manka yes wanka nya mham yes wanka yes wanka kefi ji azodo duzili nka kedu fi ji azodo lu nka kana kefi ji azodo lu nka kana ah ah kan so fanta try